ịna-anya nkịta anụnwa ifefe na-eme na nke wọmanụ nke na-eme na nke wọmanụ nkịta anụnwa fabio oshi na be wọmanụ fabio oshi na be wọmanụ nkịta anụnwa na ya mana wọmanụ ejego jebutesịa ife niile anụnwa nwa mma na-ebute gị ife niile anụwa n'ọnọdụ iwe ọspatị bụ fabula gbazi mbọ o tinye n'efe na na-enwe mma na-aba na ya ọ kwukwa na mba anụwa na nsogbu ude na onye nwụrụkwa mba anụwa okpobe ezinụlọ ha ifu gị ya fa nchekwa mara na nwoke akwadosighị ọfụma mgbe ọbụla oge ọbụla daba buli ya daba n'elu tebụl nwere mbe nke a gbasaziri ife afọ ya gabazia na ebe nna akọwa bụ ọ bụ nwoke ọ bụ nwaanyị ọ bụ ikwu ọ bụ ibe ọ bụ mgbe ọ bụ mgbe ọ bụ nwanne ọ bụ nwanne bịa na shọpụ mụwa bụ Ndubuisi Okolo one man show yes one man show wee bukọrọ jeletọ m bukọrọ ngwongwo ndị mmadụ mara afe Abuja ataghị ibe ebulu na m ebulu gị ọbụla na afe Abuja ta na mmụọ simudi ebe ọ dọba ndekwa wee bute ya mana ndị a bụ ndị ga-ego fanatụ une na-eme une si m na aya amaghịli na ba amakwa ilu na amara enwudeba nzibe oke ka bi m mgbe ogbe ka m mana ba mụ ya gwa m mbe nọọ ka m na-ekwu ka e wee si egbu ezinụlọ dị iche iche maka na nne na-ejebe ajọ ibe nwa ya na-alụ ọ bụ na ya anyị na-ezu ori ya dụọ nwa ya ese onye nwa ya na-enwere ibe ọrịa ya dụọ ya ese na ọ bụ na mba anyị larụ na mbala fochi tata fọpụta tata butechi o bidogo ọrụ mba agbakwa onye anasmenti emee nọ n'obosi a ọ bụ na mba a larụ n'iro wee fọpụta echi esi ya onye tụ dị mmụọ anwụrụgo onye bute dị alụsị anwụrụgo amagwa m otu esi mere ya mana ọ batara m mbe m ndị mmụọ nwe atụba arụ mmanụ ka esi mee mma mana aka chie ntị ụgbara ogbeke gburu m ntichi ihe arụ isi onye ọbụla ọdị ndị na-ene na fụla na obosi ka ọ na-eme na-eke obosi ka ọ na-eme o jego mmụọ gwara wee jebukọta ihe ka o jebukọta na shọpụ ya na ya